AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga eji wee nwee nnọkọ ohere nke anyị ga eji wee leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe ịrute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa enyi m ọma ụmụ chineke ọma na eke ntị unu abịala n'ihe omume nke taa ihe omume nke gbasara ndụmọdụ nke ezinụlọ mara n'izu a ihe anyị na-eleba anya bụ ọ dị mkpa ọ dị ịzụlite nwata anyị n'ime ezinụlọ anyị ka ụmụ anyị mara na ezinụlọ bụ ụlọ akwụkwọ mbụ ha kwesịrị ịga nne na nna ga-abụ ndị ga-enyere ụmụ ha aka ka ha wee gaa n'ime ụlọ akwụkwọ mara na chineke bụ onye ga na-enyere mmadụ niile aka na nzụlite nwatakịrị anyị ma na-arịọ anyị n'ụbọchị nke taa anyị ga-aghọta na n'ime ezinụlọ anyị anyị ga-agbalị ka okwu ọnụ anyị dịrị ike ka ihe ọbụla bụla nke anyị na-agwa ụmụ anyị guzosie ike ka ọnụ ka ezinụlọ nke ewusiri ike site na ije a bụ ihe anyị ga na-eme ụbọchị niile nke ndụ anyị anyị ga na-agbalị na-ewu ụlọ a ụlọ anyị na-ewu na-ewu ndụ ụmụ anyị na-ewu ha na anụ arụ uche ha n'ime mmụọ anyị ga na-agbalị anyị kwuo ya n'ụbọchị taa anyị ga-ekwu ya echi kwuo ya echi na-abịa abịa kwuokwa ya n'izu ọzọ kwuo ya n'ọnwa ọzọ kwuo ya n'afọ ọzọ anyị ga na-ekwu ya dịka onye na-ewu ụlọ o ụlọ o tinye nkume ya ewere mmiri tinye ya ka nkume ahụ wee nọsi ike ewere simenti tinye ya ka o wee dị mma n'ụka ụlọ ewusiri ike ka bụ otu anyị ga na-eji na-enyere ụmụ anyị aka ụbọchị niile nke ndụ anyị ohere ọbụla anyị nwetara ka anyị gbalịa na-ahụ si na anyị ga na-enyere ha aka n'okwu ọnụ anyị na agwa anyị n'ihe ọbụla nke anyị na-eme ka ha wee bụrụ ụlọ nke wusiri ike n'ime kraịst mara na ma ọ bụ nne ma ọ bụ nna onye nke wepụtara ohere ya ịzụ ka anyị mara na ịzụlite nwata anyị bụ ọrụ nke nna na nke nne ọ bụghị otu mmadụ ga-eme ya ụfọdụ mmadụ ga-asị ọ bụ ihe nne nke nwe ezinụlọ ga-eme ee anyị ma ndị nne anyị ga-enye aka n'ime ọrụ a ma ndị nna anyị na ndị di anyị mara na ọwụ unu bụ isi nke nji ezinụlọ unu ga-enye aka na ị na-agba ndị nwaanyị anyị ume a sị na n'ime onwe gị na ọlụ a bụ nke nwaanyị gị ihe nwoke ga-eme ihe niile ga-adị mkpa n'ime ezinụlọ ma nna na-ekwu otu o kwesịrị ka ọ dịrị ọ bụghị n'ime ezinụlọ nne na-ekwu nna nna na-ekwu ọzọ ihe a a ga-enyere nwatakịrị aka ka o wee tolite n'ụzọ nke kraịst nne na nna kwesịrị inwe otu olu n'ime ezinụlọ nna si lee otu o kwesịrị nne nwe ezinụlọ ahụ ga-amakwa na ọ bụ otu o kwesịrị site na nne na nna ezinụlọ ahụ nwere otu obi n'ime kraịst mgbe ezinụlọ nke nọ n'ime mgbake ị ga-aghọtasị onye nke a na-eme nke ya onye nke ọzọ na-eme nke ya ma na-arị onye ọma na-ege ntị tupu ọ bụrụ sị na ịlụbeghị di gbalịa leme anya n'ime ndụ nwoke a n'ime ndụ nwaanyị a onye ahụ ọ hụkwara Chineke n'anya onye ọ bụla nke hụrụ Kraịst n'anya ga-ahụ mmadụ ibe ya n'ọnya otu a ezi onye ọma na-ege ntị ọ gaghị achọ ime onye ahụ ihe ọjọọ ọ bụla ihe niile nke ọ ga na-eme onye agbata obi ya ga-abụ ihe ga na-enye onye ahụ obi ụtọ n'ụbọchị niile nke ndụ ya ezi enyi m ka anyị gbalịa dịka nne na nna ghara iwere obi ebere zụghachia ụmụ anyị ee ka m kwuo ya ọzọ ụfọdụ nne na nna ga-asị ọ bụ ihe ọ chọrọ ọ bụ otu nwa m na-eme ọ bụ nke ọ bụ nke nwa nke Chineke nyere gị ịbụ onye nlekọta Chineke ga-ajụ gị ajụjụ otu isi nyere nwa aka otu isi zụlite nwa ma ọ bụ n'ụzọ nke Kraịst ma ọ bụ n'inyere ekwensị ohere ka o wee were ọnọdụ n'ịzụrụ gị nwa gị ana m arịọ nne na nna ka anyị gbalịa kwụsị na-ekwu ee ọ bụ otu nwa m ji chọọ ọ bụ ihe ọ chọrọ iri ọ bụ ihe nka ọ bụ ihe nka ka anyị bụrụ nne na nna nke ga-ekwu okwu guzosie ike n'ihe anyị kwuru otu a ọ ga-enyere ụmụ anyị aka ka ha ghọta na ihe anyị na-ekwu n'ọdị mkpa ị na-eji obi ebere na-emebisi ihe n'ime ezinụlọ adịrọghị mma anyị ga-ahụ ụmụ anyị n'anya ee hụ ha n'anya dịka kraịst hụrụ anyị n'anya ma ejila obi ebere mebishia ihe niile zie ụmụ anyị ka ha nwee obiọma ka ha nwee ndidi ọ ga-enyere ha aka n'ime ndụ ha ka ha nwee obiọma n'ihe ọ bụla nke ha na-eme ka ha nwee ndidi mara na anyị na-ekwu okwu gbasara ọ dị mkpa ọ dị ịzụlite nwata n'ime ezinụlọ ka nwatakịrị mara na ụlọ akwụkwọ mbụ bụ n'ime ezinụlọ ya ama m na ihe dị ike n'ime ụwa anyị nọ n'ime ya ma onye kwere na Chineke Chineke ga-enyere gị aka gị chọpụta ohere nke gị ga nyere ụmụ gị aka ka ha wee bụrụ ụmụ nke ga-enye aha nsọ Chineke otito ọ ga-adị mma ka anyị gee Chineke ntị ugbu a ụmụaka dị ntakịrị ọ bụrụ rịị na ụmụ gị etolitela ha gafeela afọ isii ha nọ afọ iteghete ha nọ afọ iri ha nọ afọ asaa onye ọma na-ege ntị ị ga-alahụkwa n'ihe anyị kwuru n'otu ụbọchị n'ime izu a ka anyị baa n'ekpere ka anyị nwee ndidi na ogologo ntachi obi ka anyị mee ya Chineke ga-enyere anyị aka ka anyị gbalịakwa n'ebi ndụ a anyị chọrọ ka ụmụ anyị bie ọ bụrụ na nne na nna na-eme ihe ọzọ nne na nna na-ele onyonyo na-adịghị mma nne na nna na-ege abụ na-adịghị mma nne na nna na-akpọ ori na-adịghị mma nne na nna na-atụ asị nne na nna abụghị ndị eziokwu gị na-achọ ka nwee mụrụ ihe n'abalị kpọzie Elijah of old anaghị eme ya eme onye ọma na-ege ntị anyị ga-agbalị mata na ihe ọ bụla nke anyị chọrọ n'ime ndụ ụmụ anyị bụ ndụ nke anyị ga na-ebi nye onwe anyị ee ọ bụ ndụ ahụ ka anyị ga na-ebi nye onwe anyị Chineke ga-enyere gị aka Chineke ga-enyere m aka ọ ga-agba anyị ume ka anyị wee bụrụ ndị na-eme ihe ga na-atọ ya obi ụtọ imeela onye ọma gere ntị n'ụbọchị nke taa arịrị ekpere mbụ ka Chineke mepee anyị ime mmụọ ka anyị wee hụ ọdịmkpa ọ dị n'ịzụlite ụmụ anyị n'ụzọ nke kraịst were otu aka na-echekwutara anyị n'ọbụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na agbagoju gị anya ịchọrọ ka anyị leba anya ezi enyi m na-ege ntị rutena anyị nso n'ụzọ dị otu a awrnigeria at yahoo dot arigiria awrnigeria at yahoo maọbụ arigiria at gmail dot com at gmail gị onye ọma na-ege ntị mara na ị nwere ike ịkụrụ anyị n'ekwentị na 070 07063637224 ị ga-anọ nwayọ mgbe anyị ga-eweta abụ ọma nke ụbọchị taa ma nabatakwa onye mgbasa ozi onye ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ

anyị na-eti ha ya

ndị seventh day adventist district central choir nọmba one school road aba unu emeela na abụọma nke unu nyere anyị n'ụbọchị taa arụ ekpere anyị bụ ka ịhụnanya chineke baro n'ụba n'aha jizọs amen mgbe ị na-anọ ọ na-eche onye mgbasa ozi ezi enyi m na-ege ntị mara na ị nwere ike ịkụrụ anyị n'ekwentị na 0706 363 7224 0706 363 7224 ekele dịrị chineke onye nyere anyị ohere ọzọ n'ụbọchị nke taa ịbụ e ndị nketa nke okwu ya n'ụbọchị nke taa nwa chineke onye na-anụ olu m anyị ga-eleba anya n'isiokwu nke na-asị na-eme ihe ọma mgbe niile na-eme ihe ọma mgbe niile anyị ga-ewere ihe ọgụ nke akwụkwọ nsọ anyị na akwụkwọ ndị Galeshia isi isii amaokwu nke itoolu na nke iri ndị galeshia isi isii amaokwu nke itoolu na nke iri ebe ahụ na-asị otu a ma ike agwụla anyị n'obi n'ime ihe ọma n'ihi na anyị ga-enweta ihe ubi mgbe oge ya ruru ma anyị adaghị mba ahịrị nke iri na asị ya mere otu ọ dị anyị nwere oge ka anyị na-alụ ezi ihe n'ebe mmadụ niile nọ ma ka anyị na-alụ ezi ihe karịsịa n'ebe ndị ezinụlọ nke okwukwe anyị nọ keligwe gọzie ngụpụta nke okwu ya na omume nke okwu ya n'aha jizọs amen gaa n'iru na-eme ihe ọma mgbe niile chineke kere mmadụ n'oyiyi ya na nchịkọta nke oke chineke chineke si ihe niile ya kere eke dị mma ihe ọ pụtara bụ na chineke kere mmadụ n'oyiyi ya chineke bụ onye na-eme ihe ọma mgbe niile chineke chọkwa ka mụ na aga abụọ ndị ekere n'oyiyi nke chineke bụrụ ndị na-ekere òkè na ọlụ ebere na ọlụ ọma dị iche iche n'ime ndụ a ee dịka ndị chineke nyeworo ndụ anyị aghaghị ikere òkè na ihe ọma nke chineke na-eme n'ime ndụ anyị ụzọ a ga-eji gosi ịhụnanya nke anyị nwere n'ebe chineke nọ bụ mmekọrịta nke anyị na mmadụ ibe anyị ọ bụ ya mere pọl ji mee ka ọ pụta ihe n'ebe anyị were ihe ọgụ nke akwụkwọ nsọ anyị na akwụkwọ ndị galatia isi isii amaokwu nke itoolu na nke iri ya na-asị ka ike ghara ịgwụ anyị n'ịlụ ọlụ ọma n'ihi na mgbe oge ruru anyị ga-anata ihe a na-aghọta na ubi ya sị ma anyị mee ihe ọma nye mmadụ niile karịsịa ndị ezinụlọ nke okwukwe anyị gịnị ka pọl na-eme ka ọ pụta ihe n'ebe a chineke nwere iwu abụọ nke chịkọtara iwu niile na-achị ihe kere eke nke mbụ bụ na ị ga-eji obi gị niile na ume gị niile na ike gị niile hụ jehova bụ chineke gị n'anya iwu yiri nke a bụ nke abụọ na ị ga-ahụ onye agbata obi gị n'anya dịka onwe gị ndị enye m ịpụghị isi m na ịhụrụ chineke n'anya mgbe ị na-ahụ mmadụ ibe gị nke ị na-ahụ anya n'anya pọl si ọ bụrụ na ị na ị na-ahụ mmadụ ibe gị n'anya ma ọ bụ ị na-ahụ chineke n'anya ma ị ahụ mmadụ ibe gị n'anya ịbụ onye ụgha na eziokwu ahụ adịkwaghị n'ime gị n'ihi ihe ọtụtụ nke eji ama onye hụrụ mmadụ ibe ya n'anya ma ọ bụ onye hụrụ chineke n'anya bụ mgbe anyị na-alụ ezi ọlụ nye mmadụ ibe anyị na ndị agbata obi anyị na mmadụ ọbụla nke anyị na ya nwere mmekọrịta n'ime ndụ a ọtụ mmadụ n'ụbọchị nke taa na-ebi ndụ nke onwe onye nke na-adịghị achọ ka ihe nke aka ha baa na mmadụ ọzọ nke abụọ ebumnobi chineke nye mụ na gị abụọ ọ bụ ihe o ji anyị ka ike hapụ egwu anyị chineke maara na mmadụ pụrụ ịda mba ime ihe ọma chineke ma na mmadụ nwere ike ịsọ ngọngọ na ịda mba nke okwukwe n'imere onye ọzọ ihe ọma ya sị ka ike ghara egwu anyị n'ihi na ọ matara na anyị bụ mmadụ ndị na-adịghị ike ndị pụrụ ịda na iwu a nke onye na anyị ya sị anyị ka anyị gaa n'iru na-eme ihe ọma mgbe niile n'ihi na mgbe oge ruru na anyị ga-anata ụgwọ ọlụ dịka onye ọlụ ubi nke na-agha ihe ubi oge owuwe ihe ubi ọ ga-eweta ihe ubi dị iche iche ọ mere pọl mgbe ọ na-ekwu okwu n'ebe ahụ na akwụkwọ galatia isi isii amaokwu nke asaa ya sị chineke abụghị onye a na-eleli n'ihi na mkpụrụ ọbụla mmadụ kụrụ na ọ ghaghị ịghara n'ime ndụ a ma ọ bụ ezi ihe ma ọ bụ nke ọjọọ ma ekpere m na ụbọchị nke taa bụ ka chineke nyere anyị aka ka anyị bụrụ mmadụ ndị ga na-alụ ezi ọlụ nke okwukwe inye mmadụ ibe anyị ịgara chineke ozi ebe anyị maara n'otu ụbọchị na anyị ga-alụta ihe a na-agbata n'ọsọ nke bụ ndụ ebighị ebi ma tutu ndụ ebighị ebi chineke ga-agọzi anyị n'ime ndụ a site n'inye anyị ihe ọma dị iche iche n'ihi mgbe ị na-emere onye ọzọ ihe ọma chineke na eluigwe nke atọ na-ele ya ọ ga-emekwara gị ihe ọma nke ruru gị mgbe oge ya ruru otu onye ụkọchukwu sị ee nzọpụta dabere n'okwukwe nke anyị kwere n'ime jizọs ma ikpe dabere n'ọlụ ihe ọ pụtara bụ na nzọpụta mụ na gị abụọ ịba n'eluigwe dabere okwukwe na amara nke jizọs mere anyị n'obe nke kalvarị ma ọ bụ ọlụ anyị ka a ga-eji kpee anyị ikpe mgbe jizọs kraịst ga ya na mbara nke igwe o mere ka nke a pụta ihe na akwụkwọ matu isi iri abụọ na ise na ahịrị nke iri anọ ruo na nke iri anọ na ise ọ bụrụ na ị were oge gị gụọ ebe ahụ jizọs mere ka ọ pụta ìhè na mgbe ị na-eme ihe ọma nye nwanna gị n'ime okwukwe nye nwanna gị n'ime ezinụlọ nye nwanna gị n'ime obodo na ọ bụ ihe onwe ya ka ị mere ya nye n'ihi na n'ụbọchị ahụ ọ ga-asị ndị nọ n'aka ịkpa ya pụọ nụ n'iru m unu ndị lụrụ ọrụ ma mebie iwu unu hụrụ m ka m gba ọtọ unu ekpochiri m akwa unu hụrụ m ka agụụ na agụm unu enye m nri mgbe m nọ n'ụlọ mkpọrọ unu eletaghị m ha wee zaa jizọs olee mgbe a e hụrụ gịnị nọ n'ọnọdụ dị otu a jizọs wee zaghachi asị sị ka ha rabụ mgbe unu na-eme ya nye ụmụnna m ndị dịkarịsịrị nta ọ bụ m onwe m ka unu mere ya nye ya mere ọ bụ ọlụ mụ na gị abụọ ka a ga-eji kpee anyị ikpe ọ dịghị ọlụ ọbụla nke a lụrụ nye mmadụ ibe anyị nke furu ọhịa n'ihi na chineke na-enwe mgbakọ na ihe ngụzi n'ihi ihe ọma dị iche iche nke anyị mere echefula na m si nzọpụta dabere na amara n'ime onye nwaanyị jizọs kraịst ma ikpe chineke dabere n'ọlụ ọ bụ ihe ịlụrụ ka a ga-eji echeta gị mgbe a ga-asị na n'ụwa ihe eji echeta anyị bụ ọlụ anyị lụrụ bụ otu abụ anyị na-abụ n'ime nzukọ anyị dị iche iche n'ihi na ụwa na-agabiga agabiga ọlụ niile alụkwa n'ime ya na-agabiga ma ihe a ga-eji echeta anyị bụ ọlụ anyị lụrụ nwa chineke ele m anyị imere na ọtụtụ mmadụ ihe ọma ma ha enyeghị gị ekele maọbụ inwe obi ụtọ n'ihe ọma ị mere adala mba n'ịlụ ọlụ ọma n'ihi jizọs ka ike hapụ ịgwụ anyị n'ịlụ ọlụ ọma karịsịa ọlụ ọma ọbụla maọbụ ọlụ ebere ọbụla nke ị lụrụ nye mmadụ ibe gị bụ chineke ka ị lụrụ ya nye a sịkwa na mmadụ enweghị obi ekele hapụrụ ya chineke ekwela ka o mee gị ịda mba nke ime ihe ọma n'ihi na akwụkwọ ilu isi iri na asaa amaokwu nke iri na atọ na-asị onye ji ihe ọjọọ na-akwụ ụgwọ ihe ọma ihe ọjọọ agaghị arapụ ụlọ ikwu ya nke a bụ okwu onye nwaanyị ọ bụghị okwu nke aka m ya mere gị onye a na-emere ihe ọma gị were ihe ọjọọ na-akwụghachi ụgwọ eluigwe si onye ji ihe ọjọọ na-akwụghachi ụgwọ ihe ọma na ihe ọjọọ agaghị arapụ ụlọ ikwu ya ka ị na-anụ okwu chineke n'ụbọchị nke taa tụgharịa na ndụ nke enweghị ekele n'ihi na ọ bụ otu ihe ịrịba ama nke oge ikpeazụ dịka pọl mere ka ọ pụta ihe na akwụkwọ timoti nke abụọ isi atọ amaokwu nke atọ ya sị na mgbe ikpeazụ mmadụ ga-abụ ndị na-ahụ onwe ha n'anya mmadụ ga-abụ ndị na-enweghị ekele ị na-ebi ndụ nke enweghị ekele n'ihe ọma chineke na-emere gị ị na-ebi ndụ nke enweghị ekele n'ihe ọma mmadụ ibe gị na-emere gị ma ekpere m n'ụbọchị nke taa bụ ka eluigwe nyere m gị abụọ aka ka anyị e lụọ ọlụ ugbu a anyị nwere ohere n'ihi na mmadụ nwụrụ anwụ adịghị etoji a ọ bụ ugbu a ka anyị nwere ohere ijere chineke ozi ịlụ ọlụọma na ịlụ ọlụ ebere n'ihi chineke si ike agwụla anyị na ịlụ ọlụọma ọma n'ihi na mgbe oge ruru anyị ga-anata ụgwọ ọlụ nke ihe ọma ikpe dabere n'ọlụ anyị ma nzọpụta dabere n'okwe n'ime onye nwaanyị jizọs kraịst ka eluigwe gọzie gị mgbe ị na-alụ ọlụ ebere na ọlụ ọma n'ụbọchị nke taa ka ị aha gị n'akwụkwọ nke ndụ na aha jizọs kraịst bụ onye nwe amen onye mgbasa ozi emmanuel nwaneri n'ozi n'oziọma nke iwetara anyị n'ụbọchị taa nke na-enye anyị akwamume ka anyị gbalịa na-eme ihe ọma site na ngọzi dịịrị onye na-eme ihe ọma imelarị ekpere anyị bụ ka chineke nye gị ogologo ndụ na ahụ isi ike n'aha jizọs amen unu anụla ozioma ọma unu anụla ozi ọma ka anyị na-ewetara unu unu Adventist World ezi enyi m ọma na-ege ntị mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-erute anyị ntị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke ị chọrọ inye anyị maọbụ na ọ ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya kọrọ na ekwentị na 07063637224 07063637224 maọbụ gị detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at yahoo com at maọbụ awrnigeria at gmail onye ọma na-ege ntị mara na ị nwere ike ige ozi ọma nke taa na www. awr.org gị tinye asụsụ Igbo ka Chineke gọzie ndị kwupụtara okwu nke taa ma ndị gụrụ anya bụ ọma ma nọnyerekwa ndị gere ege n'aha Jizọs amen imeela chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe gboo